nwunye unu ike unu arụ ọrụ ọkwụ nwa ndị uchichi mgbe gara aga mgbe gara mara makwa eziokwu a sị na ikwu ama ibe ezi maka na ịma na ka mgba gị okenye abịago maka mgbe e ya ọbụla ihe kacha anya ọbụla okenye elozo gị mana gị ihe ji okwu nwa okwu ekene m uru

where the Reke compound at Odabo, Otocha Mweru. It is the traditional Ijo. celebration. For the wedding of Miss Ngozi and uh, Mr. Emmanuel Osi Anufu.

owu akwụmwe benibeni ladi ụgwụrụ ama bee kwere mmadụ mmadụ nyo kwere mmadụ mmadụ nyo Ije kwesịrị kwesịrị ije kwesịrị kwesịrị ije kana ije kana. hon är på tolv på Sverige och vi bara tog om det. Man skulle bara gå bara så ina kan ju. Nej, Kaba banje kaba na nke ba

Oye, na anda mamari wana anabia. Oye, oye, mtoto kiponya. Mka oye, oye. Alex, ndị ọkụ ndị bịa nna bịa. Anyị nọ mma n'ebe ahụ. Alex, ebupụ na oche ebu.

So the ceremony is about to go on. I want to note that the bride price has been paid. Ongego, the Mayuchishi has been done. What is being done today is the ceremonial handing over, the celebration of the wedding which has been completed previously, all details settled. So it is the ceremonial handing over of the wife that is taking place today. At uh, Alaji Bella. No. No. no nwere ekwu na adị na na abalị be ha mma o mgbere adị unu mma o nwa ada anyị anyị na-ekwu amụ izu ọka mụ izu oyi onye ya na ya na-atụgbo ya atụgbuo eji m amụrụ ahụ bụ ụba aba a oh, so ada anyị lụọ isi ma ndị di gị ma ụmụnne di gị ụzọ wee baa gị ihe na-amụ nwoke ya na-amụ nwaanyị bụrụ ka ka nwaanyị eluru na-arụ ezụna gị na nwa gị na di gị onye nwere na-azali mmiri anyị ndụ ka m gị maka ọ maka ndekpo <laughs> Yóò wọ́n náà tu ewu. Bí a sì mẹ́wọ̀. Màá mú ẹ̀bẹ̀n. So the collar is being broken, They need to be shared among all. Thank you. Culture has already shared all the seats and positions. You have to be sure you sit at the place that culture allocates to you. You can't just sit anywhere. It is the wedding of this Ngozi Orakwe and Mr. O.C. Anuku from Ogume. The date is Sunday, the 28th of November 2021. Elder brother of the bride standing in for the father. Ogantu Bazi Kola. Nneka edita anyị. Ọsọ baa mụ nwoke baa mụ nwaanyị. Ise. Ebe akwa kube nwe nwe. Ise. Bagbuo n'aka nri, baya egbute, bagbuo n'aka ebe, baya egbute. Ise. Ndị ọba ya ele aka ọrụ ahụ. Ọsụsịa mbụ mmụ ya azụ ha. Ahụ isi ike ka anyị na-ayọ. Azụ mmụ ere bịa n'ọnwa anwa, akwụkwọ ji bịa. nke ba eji wana ya aka mma nwere ya dị ndụ He did that like a pro. He did it like a pro, just as if he has been doing it all his life. Mm. It shows that he has the genes of Mbago. The genes of Mbago and Namoriamu are present in his DNA. mgbere ekele unu mgbere ekene unu ọ gwara ibe m ka anọ biko ego ọjị m nwere n'iwe m Dukwu ekele m unu, mgbe ekele m unu, mgbe mụ na ekele m unu. Ee, ọ nọ ya nọ bịa, ọ mụ bụ chairman ndị abịa. This is my own family. This is happening in my own family. I've been doing it to so many other families, but today I am a host also. What do you think of the performance of that um, young man? How he handled that matter? Very excellent. o gbulie ọ ka esi egwu ngwuhi ọnụ ụra na ọnụ agbara ya ya hmm. na ga-akwụ ọ hmm. nwere ọwa ọgọrọ ọwa ọgọrọ o ji mandate hmm. ndị nna anyị ba wee ndị bụ na nwatakịrị ije ije dị na ọ ga amụsị oso maka ọ na amụsị oso na anaghị amụta ka nwaanyị azụgbu na mmụọ ka azụgbu ọbụla ọbịawa arụ okwu na eke ya abalị ulu ọ ya abalị ulu akwa ya abalị ulu akwa ya kwuo na nwatakịrị ahụ mgbe ihe ya eji wezụ ya na di ya akọrọwa hmm. kwuo na mgberi bịa na-abịa na eleta na o nwere ọghọm nwaanyị nweta n'ime hmm. bụ ihe na ọgwụ hmm. ada ya abụ awa bụ ụmụnne ya gbalị okirikiri kwuru ndị awa gara ọdị aka eji oyi na ma isi awa gburu owe ụmụ nwaanyị tụrụ zụọ na wa zụrụ mma ndị nna nke anyị kwuru ahụ ibe o kwuru ka anyị kwuru kedu ka ị chere n'ụdị

ji bụ ịgọ libe abụ ịgọ ka nwanne ya kedu ka iji o ji ọdabalị gị ụdị abụ ijeli skuulu ya ịgọ ji mbụ ma o wee hmm? hmm, dosia gị anya ụdị a ịgọ hmm? ka ya daalụ rinne daalụ mgbe ka anyị na-aga n'iru anyị ka ya abụ ọzọ ka um, ka anyị malị ndị anyị nọlụkere na ndị anyị na-atụ anya anyị ka ya aṅụ mmanya wa hmm? ndị anyị ka ya aṅụ mmanya uu ka mmalị iko nọ na-emmeje ya egota hmm. ọmakakwa mịma hmm. na mgbe m jụ anatasịa ndị dị unu ego owu ịma na ego private jet nwere abụọ n'ime dị isi maka na ụdị nju awụsị na ọ bụrụ obere ego ka ya nọ ndị ndị na-aba jip ndị na jip hmm. hmm. in short mmeji kịta nha ya achọ ebe mmegote jip n'aka na mụ ma na mụ nwere hope ibe mmesi nweta ego mmeji wa akwụ ụgbọ jip eh? ụdị ndị enwe <laughs> hmm? tupu akwụsịa m ụgbọ ndị a niile nje ego nọ na Banana Island onye iru gị ka a na-ahụ anya nọ ndị nchegbu <laughs> ehe eh, eh. daalụnụ hmm. daalụnụ hmm. adịrị eh. anyị ekene daalụ hmm, we thank God daalụnụ ehe mama anyị nọ n'olili taa daalụ thank you very much enwere m hope ekele wuru obi wuru o ewele ebike n'asa wuru ya lo wa na lele ejo ama m dọwa na ebe si ka m dama m dake na ama m na ebe anyị ebe ọ oge na emu ụlọ ndị ọga ji gbawa gị Aka aba kalo to awa e wo du ju e tu a tere ka yin na no ṣé bàbá ẹ̀ bàbá náà ṣe ìjírí wọn ọmọ náà máa kà ń

I have a surrender. ya ogolocha mma anyị ọwa ọwa ọwa nwoke ahụ ya eti ezi ego ọ ya eti ezi ego m ga aga ka ya aga. oge nwanne nwoke sokwu anyị na anyị chọrọ bịa bịa bịa ka nsị gị Nan, nan. nine. The bride is uh, greeting the, the her family members and the members of the groom's family from Ogu Daba Ugume, eh, Umweri. She's accompanied by our sisters and uh, also the woman married to her family, family of Mbago Umweri.

wetu bọlọ agaga wetu agaga wetu aka. ogosi wetu aka dị ogosi. ngwa nene ma ok. ọ gịnị dị. ngwa bịaza ka unu see grupu ndị ụmụ agbala ụmụ agbala ngwa. oge ụmụ agbọghọ ụmụ agbọghọ ụmụ agbọghọ ụmụ agbọghọ.

Oh. Okay. Eh. Okay. Ụwa mgbede ka mma. Mm. Well, that is the the reason for our presence here today, the bride of the day, my lovely sister Ngozi. I know you wish you had a sister like her. But this one is exclusive and handmade for me. You can go and get your own. <laughs> Ngo baby. <laughs> Ngo baby. Eh? see, ya add ego. Mm.